ọnwa mba elugokwa ekpere gị na ị ga-anụ di nwe ego abụrụ aja ekpere ọmarịcha ekpere ka ọ bụ mana kpekwa ekpere ka ịnụta di ma ife di ga-enete gị anya maka na nwoke nwere agwa na nwoke nwere ego abụkwa ofu ife nwoke na-enete mmadụ anya na nwoke nwere ego abụrụ ofu ife e nwere ọtụtụ ụmụ nwaanyị nụrụ di taa na di m nwere ego di m na-agba moto mana agụụ na-agụ ya ma ndị bụ n'obi nọọ nwoke anụzie anyị ka o dozie ezinụlọ anyị luo taa ezinụlọ fa nọ n'afụfụ ya bụ nwata nwaanyị afụbere ego alie kpebe ekpere ya ọbachukwu ka onye gị nwoke arụzuru oke nke gị nwa ama ngwa isi maka na ị na-ekpe ekpere na-asị chukwu nye gị di isi dị mma isi dịkwa gị mma maka na ọ bụrụ na isi adịrọ gị mma ịnụọ di isi dị mma ya bụ na nyasa ya apụtakwa mana isi dịkwa gị mma ya dịkwa dị gị mma na ekpere anyị ka udo wee dị ka udo wee chịa mmadụ ịnụ dị nwe ego ma mma mana chukwu nye gị di ga-enete gị anya zụọ gị ma na-enetekwa ezinụlọ gị anya ọ bụrụ na ọ ga-ebu isi ezinụlọ unu mana ọ dịkata adịkata ome gịnị na dekwanụ nke a jide onu nwayọ nwayọ na ọ ga-adị mma ọ gwụsịkwa ka ọra n'ọnụ isoro okwu a ọ ga-amụtara gị nnukwute ife ụmụnne m daalụnụ